andre Trogmọ a mụrụ n'ọnwa Eprel abalị asaa, afọ otu puku, narị itoolu na otu ruo n'ọnwa Juun abalị ise, afọ otu puku, narị itoolu na iri asaa na otu, na nwunye ya Magda (née) Grilling de Cotonah n'ọnwa Nọvemba abalị abụọ, afọ otu puku, narị itoolu na otu (Ọktoba abalị iri afọ otu puku, narị itoolu na iri itoolu na isii bụ di na nwunye French a họpụtara dịka ndị ezi omume n'etiti mba.